ụmụnne n'ime chineke ka ekele nke udo nke site na jizọs kraịst dịchasịara unu n'ebe ọ dị ukwuu n'ihi jizọs kraịst bụ onye nwanyị emem abụ m nwanne unu nwoke obichukwu eberechukwu site na ụlọ ọrụ ndị life world ministry ka ozi ọma si abịara unu ngalaba nke ndị baptist missionary association nke mba ụwa niile gbara gburugburu site na ngalaba afrịka ngalaba nke naịjirịa nke site n'ime eru n'ime ibadan ọyọ steeti ka ozi ọma si eru unu nso n'oge dị ugbu a na inwe ihe ntụgharị uche na ihe mmụta anyị n'ụbọchị nke taa ga site na akwụkwọ oziọma dịka Jọn dere oziọma dịka Jọn dere n'akwụkwọ nke mbụ isi nke mbụ ga-amalite ego n'amaokwu nke iri na abụọ na iri na atọ Jọn chapter 1 verses 12 and 13 oziọma dịka Jọn dere isi nke mbụ malite ego n'amaokwu nke iri na abụọ rute na nke iri na atọ ma kahara bụ ndị na-ara ya ha ka o nyere ike ịghọ ụmụ chineke bụ ndị kwere n'aha ya ndị a mụrụ ọ bụghị site n'ọbara ọ bụghịkwa site na ọchịchọ anụ arụ ọ bụghịkwa site na ọchịchọ nwoke kama site na chineke ka chineke were bere ya gọzie okwu nke a ka ọ dịrị anyị na mma n'oge dị ugbu a nyekwara anyị ihe na ikike iji wee ghọọ ụmụ chineke n'ihi jizọs kraịst bụ onye nwanyị amen ihe anyị ga-eji mere isi okwu na ụbọchị nke taa ga-abụ ike si n'elu ike si n'elu power from above ka bụ ihe isi akụkọ anyị n'ụbọchị nke taa ọ bụ na ele anya n'ebe anyị gụpụtara dị ka onye ozizi jọn si wee dee ịfụ na ndị nke bụ ụmụ chineke ha bụ ndị nke chineke nyere ikikere iji wee ghọọ ụmụ chineke ọ bụghị site n'ọchịchọ nke anụ arụ ma nke ọchịchọ nke nwoke ma nke mmadụ ihe ọ na akụ bụ na ndị a bụ ndị wepụtara onwe ha ndị a bụ ndị ghọtara okwu chineke ndị a bụ ndị nụrụ okwu chineke wee chọọ iso ụzọ ya wee chọọ ime ka okwu chineke bụrụ ndụ n'ime ha wee were okwu nke chineke wee mere ihe wee kpọọ ya ezi ihe n'ihi na ọtụtụ bụ ndị na-aga ụka n'ụlọ ụka ọ bụghị onye ọbụla na-aga ụka kwa ụka ụbọchị ụka ọbụla bụ nwa nke chineke ọ bụghịkwana onye ọbụla nke na-agụ akwụkwọ nsọ bụ nwa nke chineke ọ bụghịkwana onye ọbụla nke na-esekpuru ala ekpere ma ọ na-eme ihe dị ihe ndị ụka ka a na-akpọ nwa nke chineke mba ndị nke naara aha nke a ọ sị na ndị nke naara ya ndị nke naara ya ịnarago jizọs ọ bụrụgwo onye na-achị achị n'ime ndụ gị ọ bụrụgo onye ị pụghị ime ihe ọbụla na-ajụghị ese ọ bụrụ bụrụgo onye ndu gị ndị nke na-ara ya ọtụtụ na-eji ụka ma ha na-ara ya ọtụtụ na-eme bụ ndị isi n'ụlọ ụka ma ha na-arabeghị onye bụ onye nwe ụlọ ụka ihe ndị a ka ọ bara anyị uru n'ihi na akwụkwọ nsọ nke chineke dị omimi ọtụtụ bụ ndị nke na-aza afa dị ka ndị ụka ha nke ike ịza jọn ma ọza ma ọza luk za batlomi ma ọza zaa ma ha bụ ndị na-egbu mmadụ ma ha bụ ndị na-enye mmadụ nsi na aja ma ha bụ ndị na-ekwo ekworo ma ha bụ ndị na-elele mmadụ ma tọrọ mmadụ ndị a bụ ndị nke chineke ike nke si bụ ike nke eji aghọ nwa nke chineke ike nke dabatara anyị iwe rapụ ụzọ ọjọọ rapụ ịchụ nwanyị ma ọ nwụrụ onye ọzọ rapụ ikwe ekworo n'ihi na ihe ndị a niile nwere ike nke ha nke na-achị ha ike dị ndị mmadụ ji ebi ajọ ndụ ike dịkwana ndị mmadụ ji aṅụ ihe na-aba n'anya ma ihe mgbe ha na-aṅụ ihe ndị a niile ma onye na-aṅụ siga ma onye na-aṅụ nkwụ na-aba n'anya ma onye na-ebi ndụ na ewetela n'iyi enwere ike site na mmụọ ọjọọ na akwa onye ahụ aka na-asị ya mee nke ma nke ọzọ ọ bụ na ile anya ụfọdụ ndị a na-eje ori ma ndị a na-egbu mmadụ mgbe e jidere ha ịfụ ka ha na-ekwu na ike nke a ma ọ n'ike na ya amaghị ụma na ekwensu bụ onye na-enedu ya ma onye na-enu ya ya ji mee ihe ndị a o anya na ike dị n'ụwa ike ekwensu dị n'ụwa mana ike nke a nke sitere n'elu na ike nke nke sitere na chineke bụ ike nke eji aghọ ụmụ chineke ike nke eji aghọ nwa nke chineke ike a ka anyị na-akọwa ọ bụ na ịnata ike a ike a ga-eme ka ị pụọ n'uru ike a ga-eme ka ị bụrụ nwa nke chineke ike a ga-eme ka ị na-afụ chineke n'anya ike a ga-eme ka ị na-afụ ụmụ nke chineke n'agha n'anya ike a ga-eme ka ị na-anabata ozi ọma nke Chineke n'ụzọ abụọ na ụzọ ịfụnanya nke site na Chineke ịfụnanya nke sitere na mmụọ nsọ ịfụnanya nke sitere na okwu nke Chineke ihe a niile bụ ikikere nke Chineke nyere ndị nke ya ka ha wee ghọọ mmụọ Chineke ị gaghị enweta ike a na nkịtị ike a bụ ike eji ekpe ekpere ike a bụ ike eji ebi ezi ndụ ike a bụ ike eji asọpụrụ chineke rubere ya isi ike a bụ ike eji ekpe ekpere nweta ọzịza na ọganihu ike a bụkwanụ ike eji emebi ajụ ike na ike nke na-esite na chineke n'ikpere ekpere ọbịa na mmezu o nwere ike nke dị gị n'okpuru ma nke dị n'ime gị nke na-emebi ihe na-esite na chineke ike a ka anyị na-akọwa ọ bụ na ịnweghị ike a ajọ onye nwere ike imemila ya mgbe na-adịghị anya irie nsi na aja ọtụụ ọ bụ na efe aka dị ka ihe mmebi na ihe la n'iyi metụta onye mana ọ bụ na enwere ike nke site na chineke efene ga-abụ onye nke kwụ n'elu nke shishge ị ga-adị ka ugwu zayọn nke na-adịghị ewezụga n'ọnọdụ ha ike a ka nna akọwa n'oge dị ugbu a bịa nara ike a nke si n'elu bịa nara ike a nke site na jizọs kraịst ọ sị na ka hara bụ ndị nke na-ara ya anyị ọ bụghị onye ọbụla na-ara ya ụfọdụ natara ike na mmiri ụfọdụ natara ike na amọkụ ụfọdụ natara ike na rọsikristian ụfọdụ natara ike n'ikuku ụfọdụ natara ike n'okwute ụfọdụ natara ike n'ụzọ ebe dịgasị iche iche natara na dibịa mana ike nke nna na-akọwa bụ ike nke site na chineke ike nke site n'aha jizọs kraịst bụ onye nwe anyị ike nke a ọ dịghị ata nchara ọ dịghị agharịpụ ọ dịghị ala n'iyi ọ dịghị emekwanye ka mmadụ ta n'oru ike a ga-eme ka ị pụọ n'oru bịa nara ike a gị nwanne m nwoke na nwanne m nwaanyị gị onye na-ege ntị papa na mma gị onye nke ruotasị oge dị ugbu a ọ bụrụ na ịnatabeghị ike a ndụ bụ ihe efu bịa nara ike a naanị gị bịa nye jizọs kraịst ndụ gị tọbara ndụ gị n'efu n'ihi na ọ tọgbago ndụ nke n'efu n'obe nke kalvarị tọba ndụ gị ka ọ bụrụ onye nke ga-edugu ma mekwa ka ị pụọ n'uru hulata isi n'oge dị ugbu a ka anyị kpere chineke onye nwe na chineke lee ndị gị ndị nke dọtara isi n'oge ugbu a ndị nke na-agwa okwu n'oge ugbu a site n'akwụkwọ nsọ gị ha ekwubigo kpebie iji wenara ndụ ha nyebara n'aka gị deba afa ha n'aka nke n'akwụkwọ nke ndụ kagbuo afa ha n'akwụkwọ nke ọnwụ mee ka ha bụ ndị eketa oke n'ala eze gị n'ihi jizọs kraịst bụ onye nwanyị onye nwanyị chineke daalụ n'ihi mmewo ka ndị a bụ ndị nke nwere ndụ nke bi ebi oke nwekwa n'ike dị ka wee kwesị deba afa ha ka mgbe n'ikpeazụ ka ha keta oke ka ha bụrụ ndị nke ya ya eme matani na okwu a na-abịara ụnụ site n'ụlọ ọrụ ndị Life Word ministrị ụnụ nwee akọ mgbaama ma ajụjụ ma ihe mkparịta ụka unu ga-enweta n'igwe okwu 0056719493 ọzọkwa 080 56719493 ka udo nke chineke nke kachasị udo niile dịsịsịara unu ruo mgbe anyị ga-ahụ ọzọ n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị eyi mee